AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ka Chineke gọzie gị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-ege ntị n'ụbọchị taa ka onye nwe nọnyere gị na-edu gị n'ụzọ gị niile anyị abịala ọzọ ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ ya mere isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị ị pụrụ iweli onwe gị ị pụrụ iweli onwe gị ọ dị otu nwoke nke maara ihe mgbe ọ na-ekwu okwu mgbe gara aga ọ sị na ọ dịghị onye ọ bụla nke pụrụ ime gị ka ị chee na iruwa eru ma ọ bụ na ịdịghị ka ya karịakwa ma gị onwe gị nabatara ya ọ dịghị onye ọ bụla nke pụrụ ime ka ịhụ onwe gị dị ka onye na-erughị eru ma ọ bụ onye na-adịghị ka ndị ọzọ karịakwa ma ị kwere ya ọ dị mgbe ọ ga-eru n'ime ndụ anyị gị onye mụ na ya na-atụgharị uche anya ma otu anyị si agwa onwe anyị okwu ma agwa onwe m okwu nke a bụ okwu nke m na-agwa onwe m ụka nke m na-akpara mkpụrụ obi m n'ime onwe m ọ dị ihe kpatara m ji wepụta ngalaba okwu nke ntụgharị uche nke ezinụlọ nke ụbọchị ndị a anyị ga-alaghachikwa n'isiokwu ahụ nke anyị na-eleba anya anyị na-ahazichabeghị bụ ngọzi na nkọcha okwu a ị pụrụ igwe onwe gị maọbụ m pụrụ igwu onwe m bụ mkparị ụka nke m na-akparị n'ime onwe m ọ pụrụ ịbụ okwu nke ga-aba n'ihe ọ pụrụ ịbụ okwu nke na-aga aba n'ihe ọtụtụ ndị mmadụ na-agwa onwe ha okwu nke na-eduba ha n'iwepụ ndụ ha nke na-eduba ha n'ịla ndụ ha n'iyi ma ọtụtụ na-agwa onwe ha okwu okwu nke ga-eme ka ha tinye aka ịghọ ndị omekome itinye aka n'ihe ọjọọ dị iche iche ndị mmadụ na-agwa onwe ha okwu okwu nke ga-eme ka ha bụrụ onye ọ bụ mgbe ha ga-ada ha gaghachite aja ọ dị okwu nke m pụrụ ịgwa onwe m ọ dị ihe ọma niile nke m chere n'obi m ya bụrụ nke awụrụ n'ala n'ezie m na-eme ka anyị mata n'ụbọchị taa sị na ihe ọ bụla nke m na-agwa onwe m ihe ọ bụla nke gị onwe gị na-agwa onwe gị n'echiche nke obi gị gị onye mụ na ya na-atụgharị uche nwere nhụku na akparamagwa anyị ọ dịla mgbe ị ga anụkọta gasị na ị pụghị ime ihe dị otu a anụkọtala gasị na nke a agaghị ekwe omume ọ bụrụ na nke a ekweghị omume ọ dịghị ụzọ ọzọ ọ dịghị ihe ọzọ pụrụ ikwe omume biko ejila ọnụ gị mee ka ihe ọma ndị nke Chineke haziworo maka gị bụrụ nke na-agaghị eru gị aka ejila aka gị wepụ onwe gị n'ọnụ ọgụgụ ndị kwesịrị ime nke ọma ọ bụrụ na ikwu okwu nke na-abaghị n'ihe megide onwe gị ị ga-achọpụta na ọra ka ahụ ka ihe ọ bụla nke ị mere n'ụwa bụrụ nke ga-alụpụta ezi ihe amaghị m otu ọ dịrị gị n'ụbọchị taa ama m ihe na-agabiga ma ana m asị gị jisi ike gị onye mụ na ya na-atụgharị uche nramahụ ahụ ihe ahụ na-eche gị echiche nke na-echugo ụra abalị bilie ma anya mgba n'ụzọ nke ọ pụrụ ịlụpụta ihe obi ụtọ nye gị chetakwa na ndị igbo na-atụ ha sị na onye na-araghị ọnụ ya egbugbere ọnụ ya ụgụrụ na-akpọ ya nkụ onye ka ị chere ga-ebili mee ihe nke ị kwesịrị ime were nyere onwe gị aka ma ihe m na-achọ ime ka anyị mata n'ụbọchị taa bụrụ oge ọ bụla anyị na-ezute otu nramahụ ma ọ bụ nke ọzọ nke na-eche anyị iru kwee ka echiche gị bụrụ na echiche nke ga-alụpụtara gị ezi ihe echiche nke ga-eme ka ikike niile dị n'ahụ gị bụrụ nke ga-ebili echiche nke ga-eme ka ị bụrụ onye nwere ntụkwasị obi onye obi kara sị na ọ bụrụ na ime ihe kwesịrị ime na Chineke ga-ewuli gị elu na Chineke ga-emere gị ihe nke ga-atọ gị n'anya biko kwee ka ọ bụrụ mpaghara nke ndụ gị ụdị echiche ahụ nke na-asị ọ dịghị ihe m na-apụghị ime apụrụ m ime ya hụ onwe gị dị ka onye ekeworo ka ị chọta ihe ọ bụla nke na-akpa gị na ụzọ dị mma biko kwee ka echiche nke obi gị bụrụ na ihe ọ bụla ịtụwara aka ime nke na-agaghị emegide onye ọ bụla na ị ga-eme ya elele onwe gị anya n'ọnọdụ a nke ị nọ n'ụbọchị taa kama lee onwe gị anya n'ogo nke ahụ ilere anya ị pụrụ inweta onwe gị n'ụbọchị ndị na-abịa abịa gị onye mụ na ya na-atụgharị uche ana m echetara gị n'ụbọchị taa ọzọ sị gị ekwela ka ọ dị ihe ọ bụla nke ga-eme ka mmadụ na-ele gị anya dịka a ga-asị na ịbụ onye na-eruwa eru onye echiche ya na-ezughị oke onye na-apụghị ime ihe nke a na-ahụ anya onye na-apụghị ime ihe nke ga-egosi ya sị ee abụ m mmadụ chineke kere n'oyiyi ya mgbe ị na-agwa onwe gị okwu okwu ọ bụla nke ị na-agwa onwe gị dị ka mkpụrụ nke ị na-akụ n'ime ndụ gị cheta na ị na-agwa onwe gị okwu nke ọ bụ obido ịbịa na mmezu ị ga-abụ onye ga-ata mkpụrụ obi gị ụta kama mbịaru na mmezu nke ihe ndị a ga-abụ agbamume nye gị cheta otu mkpụrụ okwu a m na-agaghị hapụrụ gị tutu anyị achịkọ isiokwu nke ụbọchị taa ọ dịghị onye iro ọ bụla nke ị chere ị nwere pụrụ imeri gị karịkwa naanị mgbe ị meriri onwe gị ị na-ege ntị ha sị m na ihe ọ sọrọ onye iro ya mee ihe ọsọrọ ndị iro ha mee ha apụghị imeri gị naanị gị bụ onye nwere ike imeri onwe gị n'ụzọ dị aṅaa ịhụ onwe gị dị ka onye na-adịghị ihe ọ pụrụ ime onye na-apụghị ime ihe ọ bụla nke ga-aba n'ihe ọ bụrụ na ị ga-atụgharị uche n'okwu nke ụbọchị taa ma ṅomie ya kwee ka ọ bụrụ mpaghara nke ndụ gị kpebie na ị ga na-agwa onwe gị okwu nke nkwali kweta na ị pụrụ iweli onwe gị ana m asị ka onye nwe mmere gị amara ka ọ dịrị gị otu a n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria email anyị bụ awrnigeria at yahoo dot com

so, nwere ike ma ọ bụ arụ mgbu jizọs n'ogugo onye nkasi obi n'oge ihe ọbụla onye mgbochi bụ nke jizọs bụ nke onye mgbapụta jizọs bụ nke jizọs bụ nke jizọs bụ onye ọma na-ege ntị udo nke onye nwanyị jizọs kraịst binyere gị amen taa anyị nwere okwu dị mkpa nke onye nwanyị chọrọ ka anyị nụrụ wee na-abụrụ ndị ga-enwe ntụkwasị obi kwukwele ebe jehova nọ isiokwu anyị taa ga-abụ họrọ chi nke ị efe họrọ chi nke ị efe ị nwere ike tụgharịa jụọ onwe gị ajụjụ si onye ka ị ga-efe onye ka ị ga-efe atụ isi gị ka anyị rịọ ike n'aka onye nwa Jehova imeela ka anyị na-anụ okwu gị nye anyị ntụziaka ka anyị mara onye anyị ga-efe na ọ bụ onwe gị bụ Jehova Chineke onye kere igwe n'ụwa n'aha Jizọs amen ihe ọgụgụ anyị dị n'akwụkwọ Joshua isi iri abụọ na anọ malite na amaokwu nke iri na anọ n'ihi na ebe ahụ a na ngaji ego ihe banyere Joshua na ụmụ Izrel matakwa na ụmụ Izrel na ọ bụ Jehova bụ Chineke kpọpụtara ha n'ala Ijipt n'ala Ijipt ebe ha nọrọ n'oru ma onye nwaanyị kpọpụtara ha ka ha nwee ike ịbịa fee ya ofu ma ọ kpọpụtara ha Moses achịchala wee nwụọ ọ bụrụ Joshua bụ onye Chineke nyere ọchịchị ya n'aka ka o nwee ike kpọrọ ụmụ isrel banye n'ala ahụ nke Jehova bụ Chineke kwere ha na nkwa ma dịka mmadụ ha bụ ha nọ na-eme ihe ndị na-adịghị mma dịka ọtụtụ mmadụ na-emekwa taa na-eleghara onye ahụ bụ Chineke onye nyere ha aka ha pụta n'oru n'ihi na ọtụtụ mmadụ amaghị ihe ọma Chineke na-emere ha taa ndụ ede onye nyere gị Chineke ume ị na eko onye nyere gị Chineke ihe oriri onye nyere gị Chineke nwa ị nwere onye nyere gị nwa Chineke nwunye nwere onye nyere gị chineke n'ihi na akwụkwọ nsọ mere ka a mata n'akwụkwọ Jenesis isi abụọ amaokwu nke na asụtọ na jehova bụ chineke wee hụ na mmadụ ahụ adịghị mma ka naanị ya biri wee mere ya n'ihi aka nke mere otu ole nke kwesịrị ọ bụ jehova nyere aka ka nweta nwaanyị mụọkwa ụmụ dịka o mere ka a mata n'akwụkwọ abụọ ma isi otu narị iri abụọ na asaa si na nwa bụ ihe nketa nke si n'aka jehova na nke atọ ya ọ bụ ihe akwụkwọ nsọ mere ka anyị mata ebe ahụ so ihe ọbụla yi nwere taa ọ jehova bụ chineke nyere gị ya ọnwụ ihe merenụ mgbe ndị Izrel nọgidere wezụga onwe ha na ife Chineke onye nwe anyị wee tinye okwu n'ọnụ Joshua bụ onye ndu ha onye mere ka ha matala ọdịdịghị onye ọzọ ha kwesịrị ife ofufe na-abụ Jehova bụ Chineke ebe a sị na akwụkwọ Joshua isi iri abụọ na anọ amụkwu nkiri na anọ ọ sị ma ugbu a na-atụnụ egwu Jehova na-efekwanụ ya ofufe n'izu oke na eziokwu mmadụ ife chineke ofufe n'izu oke were onwe gị nyechasị ya na n'eziokwu eziokwu ahụ abụghị nke a na-ekwu ọzọ a na-eme ọzọ were okwu m e, ewele omume m onye na-aga chọọchị o ikwe aka na njọ ọ na-eme ihe ọjọọ ọ na-egbu mmadụ ọ na-akwa iko ọ na-ezu ohi ọ na-agba ama ụgha ọ bụrụ onye esemokwu ee e, mgbe ị na-eme otu a ị naghị efe jehova n'isu oke ọwụ ihe Joshua mere ka ndị amata na mmadụ agaghị na-efe Chineke nakwa akpụ isi ala enye ihe ọzọ dịka ọtụtụ mmadụ na-eme taa ọwụ ya ka Joshua nje nye ha ntụziaka n'ebe asị mbanụ na anyị kwesịrị ife Jehova n'izu ọsụ ọwụ n'izu oke na mmadụ agaghị akpụ isi ala na-enye Chineke na-achụkwa àjà na-enye arụsị ọsụ na n'eziokwu n'eziokwu na anyị kwesịrị ife ya n'eziokwu wezugakwa nụ chi niile nke nna unu ha fere n'ofufe n'ofe osimiri ahụ na ijipt ma feenu jehova ofufe ma ọ bụrụ na ọjọọ njọ na n'anya unu ife jehova ofufe rọpụtaranụ onwe unu taa onye unu ga-efe ofufe ma ọ bụ chi niile nke nna unu ha fere ofufe nke dị n'ofe osimiri ahụ ma ọ bụ chi niile nke ndị Amọrait ndị unu onwe unu bi n'ala ha ma ọ bụ ma mụ onwe m na ụlọ m anyị ga-efe Jehova ofufe amen okwu a dị mkpa n'ihi na Joshua emeela ka ha mata n'ihi na ọ sị ọ bụrụ na ọ jọọ njọ n'anya unu rọpụtara na onwe unu chi unu ga-eme otu ole chi unu ga-efe ofe chetakwa na isi okwu anyị si họrọ chi nke ị ga-efe ma ọ bụ onye ka ị ga-efe n'ihi na taa ọtụtụ mmadụ na-akpụ isi ala nye ihe apịrị apị ọtụtụ mmadụ nwere ụmụ obere ihe ma ọ bụ osisi ma ọ bụ ihe ndị ọzọ ha dotere n'azụ ụlọ ha ha na-aga achụrụ àjà ọwụ ihe ndị a kere eluigwe n'ụwa ọwụ ihe ndị a na-enye gị ndụ ọ bụ ihe ndị a na-echekwa ihe ndị a apụghị ichekwa mmadụ ihe ndị a chi ndị ahụ Joshua kwuru ke ndị nna ha fere na ofu osimiri n'Ijipt chi ndị mba ọzọ chi nwere anya ma ha anaghị ahụ ụzọ chi nwere ọnụ ma ha anaghị ekwu okwu chi nwere ntị ma onye ọzọ na ekwutere ha ihe mmadụ na-ejetara ha ije ha nwere anya ha nwere ụkwụ onye ọzọ na-agara ha ozi mmadụ ga-agara mmụọ ozi onye ọga ozi mmụọ ihe ndị ahụ adịghị mma akwụkwọ nsọ kwere ihe ndị ahụ asị n'ihi na Jehova bụ Chineke o kwuru okwu n'oke olu n'akwa ọbụbụ isi iri abụọ na abụọ ọ sị ma anyị akpụkwala isi ala nye ihe apịrị apị ma ọ bụ na oyi nke ụdị ọbụla oyi nke nwoke ma ọ bụ na oyi nke nwaanyị ma ọ bụ na oyi nke dịka ga-asị na ihe ahụ bụ mmụọ ozi ee e, onye nwaanyị sịla ọ dịghị onye ọzọ anyị ga-efe ofufe na-awụghị onwe ya mere Joshua njesi rọpụtara na onwe unu chi nke unu ga-emeghe chi nke unu ga-efe ofufe ma ọ bụ chi nke ndị mba ọzọ kama ya onwe ya na ezinụlọ ya na ha ga-efe jehova bụ chineke ofufe gị onwe gị n'ezinụlọ ezinụlọ olee onye ị na-efe ofufe taa ana m ajụ gị gị onye na-ege ntị onye ka ị na-efe ofufe ọ jehova ka ị na-efe ofufe ka ọwa ị na-akpụ isi ala nye arụsị onye ka ị na-efe ofufe ka ọ bụ mgbe chi bọrọ nke ị ga-eji si jehova imela n'ihi ndụ i nyere m i were akwa i were mmanya were gee n'ihe na-anaghị aṅụ mmanya gee n'ihe na-anaghị ata akwa akwa ị ga-ewu n'ite gị wue n'ite gị wee tie na gbamgbam shie ya n'ọkụ irie i were gaa tụọ n'ala onye nwaanyị si na ihe ndị ahụ adịghị mma ya mere taa lezie anya mara onye ị na-efe ọ Jehova ka ị na-efe ka ọwa arụsị ka ị na-efe olee enye ị na-efe onye nwaanyị si na ọ dịghị onye ọzọ anyị ga-akpụ isi ala nye na-awụnye n'ihi na ọ sịla bụ chineke na chi nke ekwuru chi na-eji mmehie nke ndị bụ nna leta ụmụ ha leta ụmụ ụmụ ha ruo na nke atọ na nke anọ kama ya sị na ya e na-emere nnukwuru nnu ebere bụ ndị na-ahụ ya n'anya gịnị wee hụ n'anya ahụ ọ nwere akwụkwọ Jọn isi iri na amaokwu nke iri na ọ bụrụ na ị e hụrụ m n'anya debe ihe niile m nyere n'iwu otu n'ihe Chineke nyere n'iwu bụ ma anyị fee ya ofufe ma anyị akpọla isi ala nye ha apịrị apị na oyi nke ụdị ọbụla n'elu maọbụ nke dị n'ụwa n'okpuru ụwa maọbụ nke dị n'oké osimiri ma anyị akpụkwala isi ala nye ha ma anyị efekwala ha ofufe onye nwe anyị kpọrọ ihe ndị ya ha asị ya mere ka m jụkwa ha ọzọ onye ka ị na-efe ofufe onye ka ị na-asọpụrụ onye ka ị na akpụ isi ala anyị taa ọtụtụ mmadụ anaghị eje ụka ee ụka ndị a dị n'obi chetakwa na ihe ọbụla dị n'obi bụ ihe mmadụ ga-ekwupụta ya mere ọ dịghị onye ọzọ mere ka ịdị ndụ taa ọ bụ jehova chineke kere gị n'oyi ya n'oyi ya ka o kere nwoke ka kee nwaanyị ya mere ọ bụ ya ka anyị kwesịrị ife ofe ọ bụ ya ka anyị kwesịrị ịkpụ isi ala nye ọ bụ ya ka anyị kwesịrị ịsọpụrụ ọ bụ ya ka anyị kwesịrị ịkwanye ùgwù ya mere sọpụrụ jehova bụ chineke wepụ aka n'ikpere arụsị ọtụtụ ikpere arụsị n'ụzọ dị iche iche ọtụ na-efe nkụta ha ego ha ka ha na-akpụ isi ala na-enye ọtụtụ ndị mara mma na-asị onye ha ka mụ um, gịnị ka m na-aga ebe ahụ ndị a na-amaghị mma ga-esoro ha gaa nọrọ n'ebe ahụ ọtụtụ bata n'ụlọ ụka ha eguziri ọta na-achọ ebe ha ga-edotara ha oche pụrụ iche a ihe ndị a wu ihe ndị na-adịghị mma onye nwe anyị kpọrọ ihe ndị ahụ asị ya mere ka anyị tụkwasị Jehova obi ka anyị fee ya ofe ka anyị were ndụ nke anyị dị ugbu a were fee onye nwe anyị ofu ọ dịghị ọla ọzọ dịwara mmadụ na-awụ ikpisi ala nye jeova bụ Chineke onye kere eluigwe na ana m arịọ ka ị nwee nchegharị n'ụbọchị taa ma isi ala nye jehova bụ chineke ka ọ dịrị gị otu a ka ọ dịghị na mma gasịkwa na o nwere chi na-efe na-adịghị mma hụdata isi ka mmeri arịọ n'elu isi gị jehova lekwa ndị na-ege ntị ọ gasị na ọdị onye na-ege ntị na-akpọ isi ala nye arụsị na-enwela mmasị ịhapụ ihe ndị afọ gị onwe gị bụ jehova bụ chineke taa onye nwaanyị ana m arịọ ikike nke si n'ebe gị onwe gị na ọbịa ikike ndị ya niile bibie ha ma laa ha n'iyi n'aha jizọs na onye n'otu ahụ tọọ ya n'agbọ napụta ya na mkpagbu napụta ya n'aka onye iro napụta ya n'aka ekwensu ka olileanya na okwukwe bụrụ n'ebe gị onwe gị nọ arịọ m n'aha jizọs kraịst bụ onye anyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ezi enyi m ọma na-ege ntị ohere ọma ka anyị ji na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ na-ejikwa otu aka na-ekele ahụrụ eze mma ogoji nwa chineke tere mmanụ onye wetara anyị ozi nke pụrụ iche nke sịrị n'ime akwụkwọ nsọ ma na-arịọ ka chineke nọnyere unu ka ịhụnanya ya bara unu ụba n'aha jizọs amen ozi nke dị ụtọ na ntị onye ije ka ọ na bụ ọ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at maọbụ arigiria at com at onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 07063637224 mara na ị nwere ike ige Ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo